nne ọgọyọma anya gị eme ntị kedu ka ị mere kedu ka ekesi anyanwụ kedu ka mbazi si egwu ji eji m n'aka na ọ na-aga nke ọma ma ọ bụrụ na ọ aga nke ọma ewee n'iwe n'ihi na ọ bụ nwa mgbe nta ya bụ ihe dị ọkụ ga-ajụ oyi nya bụ nsogbu ịnọ na ya isi na ya pụta na-etupu ya oge anyị afọ m bụ ọmalịcha ala igbo ya bụrụ na nke a bụ mbụ ị na-esonyere m daalụ maka isonyere m ọ bụrụkwa na ị na-anachite azụ daalụ nnọọ ọfụma maka ịnachite azụ n'ihi na ọ bụ ụzọ dị mma ya nga na abụọ nke izizi ikiri dị gị mma mere iji nachite azụ ikirikwe nke ịbụọ daalụ ọfụma ọfụma isiokwu anyị tata na-egbughị oge ọbụla anyị ga-akọwapụta ụfọdụ mkpụrụ okwu enwegasịrị n'asụsụ Igbo nke ịmaghị na ọ dị ebe anwa ịghọta ehe ya bụ o nwere ụfọdụ na ọtụtụ mkpụrụ okwu enwegasịrị n'olu Igbo mana ịmaghị na ha nwere ihe a na-akpọ ha n'asụsụ Igbo ụfọdụ bụ mkpụrụ okwu bekee mana ịmaghị na ya bụ mkpụrụ okwu nwere ihe a na-akpọ ya n'olu Igbo ka anyị gbapụ ya ọsọ n'ihi na oge adịghị nke mbụ bụ windo windo house windo mpio certificate asambodo yunivesiti mahadum paịnaịpụl akwaolu flag okoloto miro ugegbe crayfish asha maọbụ ahịhịa ụfọdụ na-akpọ ya ahịhịa ụfọdụ na-akpọ ya asha ọmbrela maọbụ nche mmiri ụfọdụ na-akpọ ya ncheanwụ ụfọdụ na-akpọ ya nche mmiri ka ọ bụrụ ịkpọrọ ya dị mma mana o nwere ihe ọ na-eche postnatal ọmụgwọ postnatal care ọmụgwọ hmm? mm-hmm. tebụl bụ ọkwụsa tebụl ọkwụsa result mpụtara result mpụtara mpụtara mpụtara ule mpụtara ihe ọ bụrụ na examination result esize na mpụtara ule mana rizọltụ ọbụla bụ mpụtara ya bụ ihe ọbụla ị na-eme nwere mpụtara ọ bụ ule ọ bụ ihe ọbụla ị mere n'ụwa nwere mpụtara na-eche gị ya bụ nke ọbụla ị na-eme gbaa mbọ ka ọ bụrụ ezi ihe ka ị na-eme ka ọ ya bụ mpụtara ya pụta ọ bụrụ ezigbo mpụtara ka ọ ga-adịrị gị mhm. kọndọm okpunnabuenyi mm, mm, ezigbo <laughs> flawa bụ okooko flawa okooko lamp oriọna lamp oriọna rice osikapa rice osikapa beans agwa phone ekwentị phone ekwentị nye m ekwentị m nye m ekwentị phone ekwentị competition asọmpi competition asọmpi leopard agụ lion abụọkwa agụ asịkwala na ọmalịcha agwara gị lion abụrụ agụ leopard agụ ịghọta bridge akwa bridge akwa onion yabasị onion yabasị newscaster ntaakụkọ newscaster ntaakụkọ onye ntaakụkọ a newscaster campaign nta nkwado Campaign bụ nta nkwado, ọchụnta nkwado. I am campaigning for this person. Ana m achụrụ onye a nta nkwado. Ịghọta ehe. Nta nkwado bụ campaign. Nta akụkọ bụ newscaster. Oh! Kii bụ igodo. kii, igodo. Cloud urukpuru igwe. Cloud urukpuru igwe. Comb mvọ. Potato nduku. Kat- nwamba ụfọdụ na-akpọrọkwu ya n'isi nwamba azụ eru ala butterfly ụbụba locust igwurube maọbụ igwurube igwurube pineapple akwụolu maọbụ nkwaba akwụolu maọbụ nkwaba sheep bụ atụrụ ram ebune plantain ojoko plantain ojoko yawning yawning uwere to uwere uwere agụụ maọbụ uwere ụra ụfọdụ na-akpọ uwere agụụ ụfọdụ na-akpọ ya urere ụra mana yoni onwe ya bụ uwere enyi elephant elephant enyi hippopotamus akụm hippopotamus akụm mana ụfọdụ ga akpụrụkwu ya n'isi asị gị akụm gbawara ụgbọ akụm gbawara ụgbọ hippopotamus lice igbu, lice nke na-adị n'isi igwu nke na-adị na ntutu bụ igwu ee eh, anụrụ m na ụfọdụ si na ike iru atịtị ọ bụghị naanị iru atịtị ka mmadụ si ebute igwu ị nwere ike ibute igwu n'ụzọ dị iche iche site na ma ijiri onye onye iwere akwa mficha onye bụ ibu wee fichaa isi gị nwere ike ibute ya n'ọdọ ebe a na-akpa isi nwere ike ibute ya n'ụlọ afịa nwere ike ibute ya n'ime ụgbọala ọ bụrụ na onye gị onye bụ igwu gị na ya etukwuru ya bụ igwu nwere ike iripụ site n'isi ọnya banye n'isi nke gị ya bụ onweghị ọ bụghị naanị atịtị ọ bụghị atịtị chaa chaa ka mmadụ si ebute igwu ọ nwere ndị dị ezigbo ọcha ka ebutakwa igwu n'isi ha opposite nju ya bụ okwu na nju west and opposite nju bụ opposite west and opposite lineage agbụrụ ya bụ onye bụ agbụrụ m he is my lineage lineage agbụrụ ntorobịa youth achọpụtara m ọtụtụ mgbe anyị bụ ndị mmadụ na-agbagwoju ịgbagwoju anya na-edi n'etiti ntorobịa na okorobịa ntorobịa bụ yut youth niile ma nwoke ma nwaanyị bụ ntorobịa mana ịbịazie ka ikewapịa ebe a ka a ga-enwe okorobịa na agbọghọbịa mana oge ọbụla ekwuru ntorobịa mara ọ bụ ma nwoke ma nwaanyị mana sizie okorobịa ịmara na ọ bụ naanị ụmụ nwoke agbọghọbịa mara na ọ bụ naanị ụmụ nwaanyị ịghọta eh, leprọsi ekpenta leprọsi ekpenta daria otolo ya ọ na anyị na-akọ ndị mmadụ otolo ma wuo gị ebe anya otolo bụ daria hmm. <laughs> fugonia otolo bụ daria bedbug bụ chinchi bedbug bụ chinchi mọnki bụ enwe mọnki enwe chimpanzi adaka chimpanzi adaka parrot iche ọkụ parrot iche banana unere banana ume ya bụ na ọgụla ka ọ ha ọnụ ya bụrụ na ọ nwere okwu ọzọ maọbụ ihe ọzọ ị chọrọ ka m gwa gị ihe a na-akpọ ya ha n'olu Igbo gbaa mbọ detuo ya n'ebe edemede ka m nwee ikefu ya ma zaa gị ihe ị chọrọ ka agbọ ya echefukwala zisa ozi ka anyị e nwee ike na-akwalite asụsụ ndụ na omenala Igbo zisa ozi ka onye ọ bụla. fụ ya ma marakwa na ee na enwere awara dị ụta na-akwalite ndụ n'omenala Igbo echefukwala mana ibe wasapụ gị ibe akwụkwọ fesbuk gị nakwazi ndị ọzọ ya bụrụ na ị chọọ ka izitere m ozitere zitere m ozi n'ibe akwụkwọ fesbuk wasap nakwazi instagram na ọmalịcha ị gafe aga m edetu ya ebe a ọmalịcha ọ bụrụ na ọ nwere ihe ịchọ ka m na gị kwuo gba ahụ zitere m ozi ebe a aga m aza gị oge ọbụla na mgbe ọbụla ị chere ndewo ka e